AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị bịala n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ka onye nwe m mee gị mma n'ezie anyị abịalanụ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke si ikwu okwu na iwe na oke iwe ikwu okwu n'iwe na oke iwe gịnị ka anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche e nwere iwe nwee oke iwe oke iwe bụ mgbe ahụ ọ gbajuru gị obi ị nwekwa ike ijita onwe gị ihe anyị ji na-ekwu okwu ndị a maọbụ ihe anyị ji na-atụpesi isiokwu ndị a bụ maka ọ dị otu ndị nna na-esi ekwu okwu mgbe ụfọdụ Ihe ewute m ele anya ha amaghị ihe ha na-eme lee anya ọ bụrụ na nna bụ onye hụrụ onwe ya na-agọziri ya nke ọma ihe ọbụla o tinyere aka bụ ihe eji aka eme ya emeta ya ọ bụrụ na nwoke dị otu a bịa nwee nwa ọ na-aratụ ahụ ime nka mgbe ọbụla elere anya ka nwatakịrị mee ihe ma o metaghị ya ma ọ bụ ọsị nwa m mee ihe dị otu a nwatakịrị eme ya o merụghị ya dị ka nna ya si chọọ kama anyị ga-ejisi ike wulie mmụọ onye dị otu a elu ihe anyị ga-ekwu bụ eo nwatakịrị nka olee otu aka gị abụọ si bụrụ naanị aka ịkpa? ma ọ bụ gị sị eo nwatakịrị a gịnị kpatara aka gị niile ji bụrụ mkpụrụ aka ukwu gị onye mụ na ya na-atụgharị uche ị pụrụ ikwu okwu a ndị nọ gburugburu aga ama nhụku nke okwu a nke ikwupụrụ n'ihi na mgbe ụfọdụ ị ga-eche na ọ dịghị iwe dị gị ya bụrụ na iwe dị n'ala ala obi gị ihe anyị na-ekwu okwu ya bụ na mkpụrụ okwu dị otu a nke ikwupụrụ megide ọkpara gị megide nwa gị ọbụla ọ ga-esogide nwa dị otu a afọ iri iri abụọ iri atọ iri anọ nramahụ a dị na-eso nwa na-agagharị ọ dịghị ihe ọ bụla ọ ga-enwe ike nwee agbamume nwee nkasi obi si ka mbegide ihe a ka mee ya ka mmeta ya na ọ ga-adị mma n'ihi na igbuola mmụọ nwatakịrị ahụ sitere na mgbe ọ bụ nwata nke a ghọọ nramahụ nye ya ya na ahụ ya dịka ebe ọ na enweghị ike ime nke ọma na ndụ ma ileruo ya anya gị onye mụ na ya na-atụgharị uche nramahụ nwa abụghị na ọ pụghị ime ihe ahụ kama ọ bụ na o nweghị ntụkwasị obi n'ebe ya onwe ya nọ na ọ pụrụ ime ihe dị otu a n'ihi na ọ gbagabe na ọkpụrụkpụ okwu a nke hapụrụ mgbe obi nwa a na-erubeghị iwuli onwe ya elu ọ bụrụ dịrị na ọ dịghị onye wuliri ya elu otu ọ dị na ụmụ ndị nwoke ka ọ dị na ndị nke nwaanyị ka m kọrọ anyị otu akụkọ mgbe gara aga ọ dị otu nwoke ọ na-abụ ụtụtụ ọ bụla ya kwado ya chere nwa ya nwaanyị nwa ya nwaanyị na-aga akwụkwọ nke etiti buru nwa ya nwaanyị buga n'ụlọ akwụkwọ ma nwa ya nwaanyị a bụ onye ọkọ ndị a na-agbakasị mmadụ n'ihu gbakasịrị n'ihu ya mee nwatakịrị asacha ahụ ọ dị nwa mmanụ ndị ụfọdụ aha na-eji techisie mpa ihe ndị a ya chọọ ụzọ hụ na o techisiri ihe ndị ahụ tutu ya agawa ụlọ akwụkwọ mgbe ụfọdụ nke a emee ya ọ gaghị eme ngwa ngwa otu nna ya chọrọ ma ihe a na-ewute nwoke a ya eruo otu ụbọchị nwoke a ejikerela na-eche nwatakịrị a emeghị ngwa ngwa nwatakịrị nwa agbọghọ a karịa dị ka ọ na-adị mbụ nna ya enwekwa ike ịdị iwe niile nke na-asụkọta ya n'obi n'ihi na nwa a na-egbu ya oge nwoke tipụ nọrọ ebe ahụ nọrọ n'ihu enyo nyochasịwa ihu gị mgbe ọ bụla ị nọ na-enyochasị ihu gị itechakwa n'ihe ndị anyị na-ete ọ bụ gị na-eme ọ dị ihe ga-eme ka ọkọ ndị a pụọ gị n'ihu o nweghị ike ịpụ gị n'ihu gị onye mụ na ya na-atụgharị uche emekwara ka mmata, sị na ọ bụnarị mgbe nwa agbọghọ ọbịa mechara ihe ndị o kwesịrị ime lụrụ di mụọkwa ụmụ ya na ọkọ ndị a gbakasịrị ya n'ihu kakwa na-agba o ike ịchụ ya ma o nwee ndị na-echu nke ha gịnị mere nke a ga-eji bụrụ nke a na-apụghị ịchụ echu n'ihi na ọ maghị ihe na-eso ya ya bụrụ akwa ire nga nke nna echeghị echiche ekwu okwu nke nna ebe nwa ya nọ iwe na ọkpọ ọnụma ndị a anyị na-eji ekwu okwu ma ọ bụ nne kwuru ma ọ bụ nna kwuru ma ọ bụ di kwuru megide nwa megide ụmụ n'ezie ghọta dịka anyị meworo ka amata na ihe ndị a bụ iwe ndị nke gbajikọtara site na mgbe gara aga iwe ndị nke na-anọ ebe ahụ ruekwa mgbe a ga-awụpụ ya awụpụ ya ga-ahụ na ọ na-adị oke egwu anyị ji gịnị atụnyere nke a n'ime ka okwu a doo anya ịma ọ dị ihe ndị bekee kpụpụtara bụ ite a na-eji esi mmiri ọkụ isi ba ya na-ekwu kwuchie ya mgbe mmiri ọkụ ahụ bịara anụnwa ruo mgbe ọ ga-agbọ mgbe ọbụla mmiri ọkụ ahụ gbọrọ pio ọ dịghị ihe ọzọ mere gbota ya karịakwa naanị ifutu mmiri ahụ otu a ka ọ dị mgbe ahụ ọ sụrụ gbupụ opi a ọ pụọla ị nweghị ike ịkpọghachi ya ịkpọghachi ya bụ ibuda mmiri ọkụ ahụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ daba otu a n'etiti anyị na ezinụlọ anyị gịnị bụ ụzọ esi apụta na nramahụ dị otu a ihe onye a kwesịrị ime bụ inyere onwe ya aka ana m ekwu okwu ihe gbasara mụ onwe m gị onwe gị gị onye nne gị onye nke na-elekọta mmadụ mgbe anyị hụrụ na iwe ndị a na-agbaju n'obi anyị biko ka anyị gbakwuru Chineke n'ekpere si ya biko nna anyị iwe ndị a ebidola enwekwa m ike iji onwe m aka biko n'aka gị ka m na-ewere mmụọ m nyefee biko onye nwe m budata mmụọ m gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị meghị nke a iwe ahụ abịa gbajuwe ghọọ ọkpọ ọnụma otu ụbọchị ebe ahụ ọ na-agbajikọta ga-agbawa ọ ga-ekwupe ihe ndị ahụ niile ka a ga-awụpụ n'okwu nke dị ilu okwu nke anyị na-agaghị enwe ike kpọghachi nhụkụ ya biko mee ngwa ngwa chọọ iru Chineke gakwuru na anyị nke eluigwe na ekpere ka o mere gị ụzọ mgbapụ nwa chineke ọma na-ege ntị anyị anụwo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi nyere anyị n'ụbọchị taa ka anyị gbalịa ghara ị na-ekwu okwu n'iwe site na iwe a na-eshi nri ọma ezi nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot nwa chineke ọma na-ege ntị mara ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo gbalịa gị ozioma nke taa ka Chineke wee mepee ntị mee mmụọ gị ka ị wee ghọta okwu nke o kwuru site n'olu onye okenye eze nlewemchi ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere mbụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike gọzie gị ma na ezinụlọ gị nwa chineke ọma na ekentị anyị ga-anabata onye mgbasa ozi Pita Ikonta onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị never be.

anyị ekelela unu ndị Seventh Day Adventist Church District Choir One School Road Aba na abụ ọma nyere anyị n'ụbọchị taa unu emeela ezi nwa Chineke ọma na-ege ntị mara na nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 7224 maọbụ gị gee oziọma nke taa na at com ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche igbo niile ndị na-ege ntị ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs anyị na-abịarute nso ọzọ iweta ihe edere n'akwụkwọ nsọ dị ka anyị na-atụgharị uche na ihe edere n'akwụkwọ nsọ n'ụbọchị nke taa isiokwu anyị dị mkpa ya mere anyị na-arịọ ka ịkpọta ụmụnne gị na ụmụnna gị gwa ha n'oge ahụ eruola ọzọ anyị ga-agụ na kọrentị nke abụọ isi ise amaokwu iri abụọ na otu akwụkwọ ndị kọrentị nke abụọ isi ise amaokwu iri abụọ na otu onye ahụ nke na-amaghị mmehie ka o mere ka ọ bụrụ mmehie n'ọnọdụ anyị ka anyị onwe anyị wee ghọọ ezi omume Chineke n'ime ya isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ezi omume Chineke n'ime anyị ezi omume Chineke n'ime anyị ka anyị kpere chineke onye nwe anyị mee ka mmụọ gị bata n'ime anyị gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'oge awa kwee ka ha nweta mmụọ gị dị ka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ gị ka ezi omume gị wee bata n'ime anyị n'aha jizọs onye nwe anyị amen ezi omume nke chineke n'ime anyị otu akụkọ dị nke a kọrọ banyere otu onye na-akwọ ụgbọala nwoke ahụ bụ onye na-akwọ ụgbọala nke riri nne mana otu ụbọchị dịka ya onwe ya na-eje ozi ya na ịkwọ ụgbọala nke ya o wee na-akpọdata ugwu mana ụbọchị ahụ ihe o ji ejide ụgbọala ya nke asụgharịa ya ihe a na-akpọ breki bụ ihe eji akwụsị ụgbọala ahụ e wee mebie ma nwoke ahụ bụ onye nọ n'elu ugwu ngwa ngwa ọ na-alọdata o lepụrụ anya hụ na ndịda ugwu ahụ na ọ dị ọtụtụ ụmụntakịrị ndị si ụlọ akwụkwọ na-alọta n'ụbọchị ahụ ma ụmụntakịrị a bụ ndị na-egwu egwuregwu n'okporo ụzọ nke nrịdata ugwu ahụ onye na-akwụ ụgbọala a obi wee wụnye ya n'afọ gịnị ka ya onwe ya ga-eme o legharịrị anya ma chọọ ihe ọ ga-eme ka ọ kwụsị ụgbọala ahụ ma n'ezie o nweghị ike kwụsị ụgbọala ahụ n'ihi na ihe o ji akwụsị ụgbọala ahụ emebiela ma ụmụntakịrị ndị ahụ ndị nọ na mkpọdata ugwu ahụ amaghị ihe na-eme ha gakwara n'ihu na-egwu egwuregwu ha n'ihi na ha bụ ndị so ụlọ akwụkwọ na-alọta ma onye na-akwụ ụgbọala ahụ nwere mkpebi ọ tụgharịrị uche n'ime onwe ya sị ọ bụrụ na m gawa n'ihu m ga-egbu ụmụntakịrị niile ndị a ma gịnị ka m ga-eme ka m wee zọpụta ha o wee kpebie n'ime onwe ya sị mụ onwe m ga-etinye ụgbọala a n'akụkụ ụlọ ndị ọchịakụ ma ọ matara n'ime onwe ya sị ọ bụrụ na o mee nke a n'ezie n'ezie ya onwe ya ga-anwụ n'ọnọdụ ahụ ma o mere mkpebi asị na ọ karịrị ya mma igbu onwe ya karịa na ya onwe ya gburu ụmụntakịrị ahụ bụ ndị si ụlọ akwụkwọ na-alọta n'ụbọchị ahụ o mere ngwa ngwa tinye isi ụgbọala ya na ụlọ ndị akụ nke nọ n'akụkụ ụzọ ahụ n'ebe ahụ ka ya onwe ya nọkwa nwa n'ihi na ụlọ ahụ ka idere ya o wee nwụa n'otu ntabi anya ahụ nwanne m nwoke nwanne m nwaanyị akụkọ a na-ewetara anyị nso ihe dị n'akwụkwọ nsọ dịka anyị gụrụ ya n'ụbọchị nke taa na onye bụ onye nwụrụ n'ihi anyị onye ahụ enweghị mmehie anyị onwe anyị site n'ụbọchị ruo n'ụbọchị bụ ndị na-eguzo n'ihe mberede niile dị iche iche nke ụsọtị ya nwere ikele ịbụ ọnwa ebighị ebi ma anyị onwe anyị amataghị dịka ụmụntakịrị ahụ na-amataghị n'ihi na ụmụntakịrị amaghị ihe na-eme ha nọ na-egwu egwuregwu ha n'okporo ụzọ ma n'ezie ọ bụrụ na nwoke ahụ onye na-akwụ ụgbọala gawara n'ihu ọ ga-eme ka ụmụntakịrị le ndị a nwụsịa n'otu ntabi anya ma eleghị anya ezinụlọ ha wee bee akwa otu a ka chineke ledatara anya site n'eluigwe lee ụmụntakịrị ya ndị nọ n'elu ụwa nke bụ gị onwe gị nke bụkwa mụ onwe m ọ hụtara na anyị na-egwu egwuregwu dịka ndị si ụlọ akwụkwọ na-alọta n'ụbọchị site n'ụbọchị ruo n'ụbọchị gị onwe gị matara nke ọma na ị maghị ihe bụla nke na-eme n'akụkụ gị nke ahụ bụ eziokwu ị maghị ihe gaara imegechi gara aga ị maghị ihe gara ime gị n'ụbọchị afọ niile ndị gara aga ị mara ihe gara ime gị n'oge awa nke gara aga ma n'ihi obiọma nke chineke na n'ihi na yi onwe ya bụrụ anyị mmehie mgbe anyị onwe anyị na-amata ihe gara ime anyị otu ahụ ka ya onwe ya si sitele n'igwe rịdata bịa nwụọ ọnwụ n'elu obe kalvarị n'ihi mụ na gị nwanne m nwoke nwanne m nwaanyị gịnị dị n'uche gị n'oge a gịnị ka gị onwe gị na-eche banyere ọnwụ nke onye nwe anyị bụ jizọs kraịst nwụrụ n'elu obe kalvarị achọrọ m ịkpọrọ gị garute nso n'elu obe kalvarị ebe ahụ jizọs nwụrụ ọnwụ na oge awa nwanne m nwoke leere ya anya ụbọchị ahụ akpọgidere kraịst n'obe ọtụtụ ndị mmadụ bịara na-achị ya ọchị ụfọdụ na-asị ya gị onwe gị sị na ịbụ ọkpara chineke zọpụta onwe gị ndị ọka iwu na-asịkwa ya gị onwe gị bụ ọkpara chineke zọpụta n'onwe gị nke karịsịrị ịgba anya mmiri bụ na ndị ohi mmadụ abụọ ndị nọkwa n'akụkụ ya otu onye n'ime ha malitere elu sị akwịsị na ịbụ ọkpara chineke zọpụta n'onwe gị ma zọpụta anyị nke ahụ bụ ịchị ọchị nke a na-achị onye bịara ịzọpụta mmadụ niile ị na-achị chineke ọchị ajụjụ anyị na-ajụ gị n'ụbọchị nke taa bụ ị na-achị Chineke ọchị omume gị nwere ike na-achị Chineke ọchị na-ajụ ya sị akwa isi na onye nzọpụta zọpụta onwe gị ma zọpụta m ma lee dịka akwụkwọ nsọ gbara anyị ama onye nwe anyị bụ Jizọs Kraịst enweghị mmehie ya onwe ya nakwere ịbụ mmehie na arụ anyị bụ ihe niile ndị a bụ ihe ga-emegide anyị ya onwe ya narị ya gaa n'elu obe Kalvarị were onwe ya nye ọtụtụ ndị mmadụ abịa chịa ya ọchị biko esona ha na ịchụ ọchị naanị ihe onye nwe anyị na-arịọ n'aka gị ka ụbọchị nke taa bụ ka gị onwe gị narị ya dịka onye nzọpụta gị n'ihi na ihe ahụ nke o mere n'ụbọchị ahụ bụ ihe nke pụrụ inye gị ndụ dị ka nwoke ahụ dịka o kpebiri itinye isi ụgbọala ya n'ụlọ ndị ochiakụ ma nwụọ ọnwụ otu a ka onye nwe anyị tinyere isi ya n'ihe ahụ nke gara igbu gị n'ihe ahụ nke igbu ụmụ gị n'ihe ahụ nke gara igbu ndị agbata obi gị n'ihe ahụ nke gara igbu mmadụ niile bụ ndị nọ lele ụwa n'ihe ahụ nke gara igbu mụọ onwe m na-aṅụrị ọṅụ na asụ na ọbụghị jizọs amaghị m otu m dị m gara ịjụ n'ụbọchị nke taa ya mere gị onye na-ege ntị nara ihe ahụ nke jizọs mere nye gị n'ihi na ọ nwụrụ ọnwụ n'elu obe kalvarị olileanya ya bụ na ị ga-anara ya ka e wee zọpụta gị n'ụbọchị nke taa kelee chineke n'ihi na ya onwe ya rụrụ ọrụ dị ebube na arụ gị esi omume nke chineke dị n'arụ anyị ana m arịọ gị nara jizọs dịka onye nzọpụta gị ka e wee zọpụta gị n'aha jizọs Amen. Amen. Amen. arịrị ekpere anyị n'ụbọchị taa n'isi onye mgbasa ozi bụ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche imeela ezinwa Chineke ọma na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke rutena anyị nso n'idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com nwa Chineke ọmana na ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo